ụmụnne m n'ime Chineke ka udo nke Chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị emem abụ m ezi nwanne unu nwoke Obichukwu Tony Eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke afrika Afrịka gbara gburugburu ọ bụ site n'ime ụlọ ugwu eru nke dị n'ime Ibadan na oyo steeti Naijiria ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka Chineke gọzie ya n'ụbọchị nke taa nyekwana anyị ihe nketa pụrụ iche site n'okwu ya ka anyị bụrụ ndị nke a gọzi agọzi na ndị a nụchara ọfụma n'ụbọchị taa na aha Jizọs Kraịst bụ onye nwe anyị emem n'ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-elebanye anya n'akwụkwọ ndị Filipaị ozi Pọl degara akwụkwọ ozi Pọl degara ndị Filipaị isi nke abụọ amaokwu nke itenaanya na nke iri ka anyị ga-agụ anyị wegụkwanye akwụkwọ ọrụ ndị ozi isi nke atọ amaokwu nke iri na isii ka bugodo ụzọ gụọ akwụkwọ ndị filipi isi nke abụọ amaokwu nke itenaanya na nke iri ọ si n'ihi nke a chineke welikwara ya elu nke ukwuu werekwa amara ya nye ya aha ahụ nke karịrị aha niile ọbụla elu, ka ọ ga-abụ n'aha Jizọs ka ikpe niile wee gbuo n'ala, nke ihe niile dị n'elu igwe na ihe niile dị n'elu ụwa na ihe niile dị n'okpuru ala. Akwụkwọ ọlụ Ndị Ndị Ozi isi nke atọ amaokwu nke iri na isii site sitekwa n'okwukwe ekwere n'aha a ka aha ya nyere nwoke a ume onye unu na-ele anya matakwa ee okwukwe ahụ nke sitere n'aka ya mere ka arụ mma arụ ya dịzuo mma n'iru unu niile Ka Chineke were ebere na afọma ya gọziere anyị okwu nke a, nyekwana anyị nghọta pụrụ iche dịka o si wee kwesị n'ụbọchị nkịta na n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị Amen. Na ịga n'iru isi okwu anyị n'ụbọchị nkịta ga-abụ ike dị n'aha Jizọs. Ike dị n'aha Jizọs na-abụ isi okwu anyị na ụbọchị Anyị matara nakwezie etu ndị mmadụ si elekwasị anyị n'ebe niile ha na-achọ ike n'ebe niile ike dịkwanye nke a bụ ihe anyị apụghị ịganarị ike dị n'ebe niile dịgasị iche iche ike dị n'ụwa niile ike ego ike mmadụ ike site n'ebe dị iche iche n'ihe dị iche iche ebe ndị mmadụ achọgasị ike mana enwere ike kachasị ike niile ike nke na-enweghị ntụpọ ike nke na-enweghị mgbanwe ike nke na-enwekwanị na-adịghịkwanị eru uru maọbụ nke na-adị na-agba nchara ma nke na-aṅacha aṅacha ọtụtụ ike ndị a bụ gị afụ ike nke nke pụrụ iche ike nke site na okwu Chineke ike nke okwu Chineke nke o ji wee kee ụwa na nke o ji wee tọọ ntọala ụwa ọbụnego akwụkwọ Jenesis ị ga-afụta ike nke Chineke ji wee kee ụwa Chineke wee sị ihe wee dị Chineke wee sị etu ọ bụla otu okwu ya ọ bịa na mmezu n'ihi na ike dị n'ike okwu ọnụ nke Chineke mana n'ụbọchị nke taa Ihe ebe anyị ga-eleba anya bụ ike nke dị n'aha Jizọs. Ike nke dị n'aha Jizọs. Ebe anyị gụpụtara n'akwụkwọ ndị Filipaị, ọ na-akọwata Pọl degara ndị Filipaị akwụkwọ a na-akọwara ha na na mgbe irube isi Jizọs n'okpuru Nna ya mere ka ọ bịa n'ụwa jee ozi ya dịka o si wee kwesị mezuo echiche obi na atụmatụ Chineke dịka ero eluigwe si wee dị na mbụ mgbe o merụsiri nke a mgbe o wetara ihe ndị a niile na mmezu n'ihi irube isi ya na ịga ozi dịka o si wee kwesị e si Chineke wee nne ya afa kachasị afa niile elu na site n'aha ya bụ Jizọs Kraịst ka ikpere niile ga-egbu n'ala n'okpuru ụwa n'eluigwe na ala niile efu na ike nke dị n'aha na-achụpụ mmụọ ọjọọ ike nke dị n'aha na-eme ka ndị mmụọ ọjọọ na ndị ihe ọjọọ bụ ikpere n'ala kpọọ ala nye ile anya n'akwụkwọ ozi mgbe Jizọs na-eje ozi ya n'ụwa o nwere otu nwoke nke nwere ike enwere mmụọ ọjọọ nke mmụọ ọjọọ na-enye nsogbu bụ onye nke isi na-adịghị mma apụghị ikele ya agbụ ọ pụghị ịgwọtahụ ya onwekwana ihe ndị mmadụ pụrụ ime ya ihe a wee megide nke mbụ na mmụọ ọjọọ ahụ wee dubanye ọbụla dị n'obi n'ime n'ebe olili ozu n'ili n'ihi na onwe ihe ọbụla nke ejijidekwazi ya ọzọ eke ya ọgbụ ọtụkwasị ọgbụ niile atụọ ịga ọtụkwasị ihe ndị a niile ihe ọbụla nke e mere iji wee tinye nwoke a ga-ewechikọta azụ n'ọnọdụ mmadụ bụrụ ihe laa n'iyi nwoke a wee bụzi onye na-ayịzi ara nke bazi bụzi na ubizi na olili ozu mana otu ụbọchị mbọsị jizọs gatara n'ụzọ ebe ọ nọ wee nye ya bụ mmụọ ọjọọ ahụ na-enye nsogbu iwu nwoke a wee bụrụ onye nwere onwe ya wee bụrụ onye nke isi zuru oke na onye nke laghachitere n'ọnọdụ mmadụ mmụọ ọjọọ ahụ nọ n'ime ya kpọrọ isi ala nye jizọs n'ụbọchị nke ahụ si ya na ha matara ya mara nye ikpe na ha ikpe n'ihi na oge ha akara una elezi fụ na mmụọ ọjọọ ahụ na ihe ndị anyị na-enye nwoke ahụ nsogbu kpọrọ isi ala n'ebe Jizọs nọ ihe a ka apọstụl Pọl na-akọwara ndị Filipaị ihe a ka mmụọ Chineke na-agbara anya ma n'ụbọchị nke taa na ọ bụghị sọsọ n'ụbọchị nke ahụ na ka Jizọs bịazi nwụzie n'obe nke Kalvarị dọpụtazie mmadụ na ọgbụ nke mmehie n'aha niile ihe nsọkwa onye abụrụ ajọ mmụọ ajọ ọya ajọ mbibi na niile nke na-eweta mbibi n'ụwa na-akpọzi isi ala na-adazi n'ala n'ụkwụ Jizọs ha adịghịkwudo ike ọbụla onye nke kwere na Kraịst enwego mmeri n'ebe nsogbu niile nọ enwego mmeri n'ebe ụwa niile nọ enwego mmeri n'ebe ihe mgbakasị ahụ na ihe ezu oke niile dịkwa n'ụwa taa dị ebe ọrụ ndị ozi anyị gụpụtara gbara ama n'ụbọchị nke ahụ Jọn na Pita na-aga n'ụlọ ukwu ikpere Chineke ụlọ nke Chineke o nwere otu nwoke nọ ahụ kemgbe a mụrụ ya na o nweghị ike iji ụkwụ ya wee gaa njem n'ihi na ọ dara ǹgwụrọ a na atọgba n'ọnụ ụzọ ụlọ̀ ukwu nke Chineke ebe ọ na-ayọ ayọ ndị mmadụ na-enye ya ego na-enyere ya aka n'ihi na o nweghi ọ pụrụ ime ma n'ụbọchị ahụ Pita na Jọn na-aga ikpe ikpere Chineke ha wee nye nwoke ọgwụgwọ nsọ pụrụ iche dọlite ya aka kpọlite n'aha Jizọs Kraịst o wee bilie wee bụrụ onye nke ụkwụ n'aka ya na ọkpọ ya nwere ike nwee ume zuo oke oke a wee na-amagharị o wee dị ndị Juu niile na ndị nke nọ n'oge mbọchị ahụ ụgbagharị ka ihe ndị a si wee bịa na mmezu ọ bụrụ gịnị na naanị sọsọ aha jizọs akpọrọ ka nwoke a ji wee nweta onwe ya pita wee na-akọwara ha n'ike dị n'aha akwụkwọ nsọ na mmụọ nsọ wee na-agbara anyị ama n'ụbọchị nkịta n'ike ka dị n'aha site n'aha jizọs kraịst ka ikpe niile ga-egbu n'ala site n'aha jizọs kraịst ka anyị na-enwe mmeri site n'aha Jizọs Kraịst ka anyị na-eweta ekpere anyị na-abịa n'iru nke Chineke gịnị chere gị aka mgba n'iru gịnị bụ mkpagbu gị gịnị bụ nsogbu gị gịnị bụ ihe ahụ nke na-ekweghị ka ịṅụrụ mmiri tọgbọ iko nke na-ekweghị ka ị nwee ezumike nke na-ekweghị ka ị nwee ọṅụ nke na-ekweghị ka ị nwee ọganiru na ịfụnanya nke kwesịrị enyi n'ụbọchị taa naanị gị kpọkuo aha jizọs kraịst ị ga-afụ ike dị n'aha aha na-eweta enyemaka aha na-eweta nwere onwe aha na-eweta ọgwụgwọ nsọ aha jizọs na-eweta ịhụnanya ebe mmadụ nọ na ebe chineke nọ aha na-eweta ọganiru aha na-ewetakwanị ịdị n'otu Iri ọma ga-akpọ gị aha a na-eweta ngọzi pụrụ iche aha a na-enye ndụ ebighị ebi ike dị n'aha a na-eme ka mmadụ ka anya isi obi mmadụ mepee ike dị n'aha na-eme ka mmadụ zuo oke n'ihe niile ịnatagwa aha ike dị n'aha ọ bụ na inwetaba aha ị maa na ekpere niile na-ekpe n'aha onye ka iji gwanị were ene Chineke n'ihi naanị aha gị ga-eji nwee nzọpụta pụrụ iche wee nwee olileanya nke eluigwe ọ bụrụ na aha ihe a bụ ohere dịrị gịnị iji wee nweta aha hulata isi n'ebe ọ bụla ya n'oge dị ugbu a ka ị nabata aha Jizọs Kraịst n'ime ndụ gị ka ị wee nwee nzọpụta nke zuru oke dịka nwoke a anyị gụpụtara n'akwụkwọ ndị ọrụ ndị ozi si nwee nwee n'ụbọchị nke ya taa bụ ụbọchị nke gị ekwena ka ọ dị echi ekwena ka ọ dị anya n'ihi na Chineke echetagwo gị ka mkpere Chineke Chukwu onye pụrụ ime ihe niile ọ ka ka onye ike na-edere ọbụ aka ya onye nyere anyị nwa ya bụ Jizọs Kraịst ka anyị wee site n'aha ya wee nwee ndụ ebighị ebi wee nwekwa n'ike na ozuzo oke pụrụ iche onye nwe anyị lee ndị oru ndị a Ndị nke hulatara isi ọbara dị iji wee nabata Jizọs Kraịst dịka onwe ha na nzọpụta ha onye nwanyị mere ha ebere debe afa ha n'akwọ nke ndụ kagbuo afa ha n'akwọ nke ọnwụ mee ka ha bụ ndị nke eketa oke n'ụbọchị nke taa wee rute wee ruo ọgwụgwụ ọbara ndị anyị eketa oke na alaeze eluigwe n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị emem onye nwanyị ka e goziri okwu gị n'ime anyị matani na ulu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akara ndị Baptist Missionary Association ọnụ ga-enweta m n'igwe okwu 08056719493 ma ọ 08132900111. udo nke Chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị n'aha Jizọs Kraịst bụ onye anyị. Amen.